AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ana m ekele gị igbo na-ege ntị n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata gị n'ihe omume anyị n'abalị ole ndị gara aga anyị legharịrị anya na ihe ma ọ bụ ụzọ nke ụmụ okorobịa na-esi arata ụmụ agbọghọbịa anyị anyị wekwara ohere ahụ gbaa ụmụ okorobịa anyị n'anwụ nke a apụtaghị na ụmụ okorobịa anyị bụ ndị dị njọ anyị kwesịrị ịmata na ihe ndị a dị ha n'ime kama ihe o ji bụrụ ihe na-eche uche <clears throat> kama otu o si bụrụ nramahụ nye anyị bụ na mgbe ihe ndị a gasịrị ọ ga-abụ nwa agbọghọ bụ onye na-atabi ma ọ bụ na-evuga ihe niile ọ daba na atụtara ime ọ bụ ya nwa ya bụrụ na e nwere nhuku nke na-ekwesị ekwesị ma ọ bụ nke dị njọ nke na-eweta obi ịlọ mmiri ọ bụkwa nke nwaanyị bụ onye na-agabiga ya ya ka anyị ji na-ekwu okwu ndị a n'ụbọchị taa na-eme ka anyị marasị ọ bụghị mgbe ọbụla nwa okorobịa bịara gị nso kwuwo ihe dum nke dị ya n'ọnụ ka ị were ha mee ihe ị ga-abụ onye ga-etozu oke ịmata mgbe ị chọrọ ihe ọ bụla ị chọrọ n'ime ndụ gị ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya n'ihi na mgbe gara aga otu nwa okorobịa ọ bụ hụrụ nwa agbọghọ ọ bụ sị na ihe ya masịrị ya na otu ara ya dị na-enye ya obi ụtọ mgbe ọbụla ọ hụrụ nwa agbọghọbịa afọ atọ ka ha kpara ya ewere nwa agbọghọbịa mechaa otu ọ masịrị ya mechaa hapụ ya mgbe ahụ ị na-ahapụ ya ihe ahụ ị hụrụ n'ara ya ọ gara ịbụ ole ọ bụ ya bụ ajụjụ m chọrọ ka ịsaa e m n'ụbọchị nkịta gị nwa okorobịa biko ka anyị were ohere a lebatụ anya mara ihe ụfọdụ nke na-eme ka ụmụ agbọghọ bụrụ ndị na-ekwenye n'ihe ọ bụla nke ụmụ okorobịa gwara ha makwara na mgbe ọbụla nwa agbọghọbịa toruru ogo inwe mmasị ebe nwa okorobịa nọ ya ebido chewe ihe ndị ahụ nke na-amasị ya na ndụ onye ga-eme ka ọ mara na a hụrụ ya n'anya onye kwesịrị ime ka ọ mara na eji ya kpọrọ ihe onye kwesịrị ime ka ọ mara na ọ bụ mmadụ onye ga-akpọkọta ya nso nye onwe ya onye ga-amata mgbe ọ nọ n'ahụhụ nke a bụ ihe ọ ga na-eche otu ọ ga-adị mgbe ihe ndị a bidoro mezuwe n'ime ndụ ya ma mgbe ha bịara ahụ nwa okorobịa nke nabatara ha nke a bụ ohere ha ga-eji wee kpaa ụdị agwa nke ga-eme ka onye ahụ mara sị n'ezie na ha hụrụ ya n'anya mgbe ọ dị otu a n'ime ndụ nwa agbọghọbịa o bido na chewe na onwe ya na ya enwekwa nramahụ ọ bụla na ya enwee na onye nchedo ọ ga nwere ike ihe ọ bụla ị gwara ya ya ekweta n'ihi ka nwa okorobịa ghara ịhapụ ya nwa agbọghọbịa nọ na njikere ime ihe ọ bụla nke ọ ga-eme ma jide nwa okorobịa achọrọ m ime ka anyị mara na a kpụrụ ụmụ agbọghọ otu esi kpụọ ha otu ọ ga-abụ onye ọbụla nke hụrụ ha ga-enwe ike lebara ha anya nke ka nke onye ọbụla n'ime ha nke maara otu esi ejikere onwe ya nke ọma onye ahụ ga-abụ onye mgbe ọbụla ọ pụtara ndị mmadụ ga na-asị ya nne ị karịkwara akarị nwa okorobịa nke ga-alụ gị nọkwa n'ofe mgbe a na-agwa ha okwu ndị a niile ọ bụ na o rubeghị mgbe a ga-ebutere anyị mmanya anyị ga-aṅụ ihe ndị a dum bụ ihe ndị nke ụmụ nwaanyị na-achọ ịnụ na-agbajukwa ha isi ọ dịghị nwa agbọghọbịa ọbụla nke na-anaghị achọ ka ịhụta ya ma ọ gafewe lewekwa ha anya site n'isi ruo n'ọdụ ma nke dịkarịsịrị nta ngwa ngwa ọ gbalitatụrụ gị hụ akparamagwa ahụ n'ime ha ọ dị ha n'ime ọ dịghị nke na-ana achọ ka ahụta ya ugbu a ka anyị lebazie anya mara ihe nke na-akpata ụmụ agbọghọbịa ịbụ ndị ụmụ nwoke na-arata na egbughi oge ọtụtụ ụmụ agbọghọ anyị bụ ndị ọ na-abụ inweta ha na ihe ụfọdụ nke ha na-eme na-ekwesịghị gị jụọ ha ha sị gị na ha amaghị mgbe ha ji merụọ ihe otu ahụ mgbe gara aga ọ dị nwa okorobịa ọbụna nwa agbọghọbịa ndị nọ n'enyi ma ihe mere na ọbụna nwa okorobịa bụkwa nwa okorobịa dịkwa mma ọ nwa agbọghọbịa ahụkwa dị mma kama ha na-akpa enyi ha na-ekweghị ijita onwe ha aka n'ihe ụfọdụ anyị sị na ịkpa enyi bịa ruo na nke ahụ ebidoro metụgharịwa mmadụ aka n'ahụ niile na unu kwesịrị ijilata onwe unu ma ndị a ọ dịghị ha otu ahụ ha bịa gaa ebe ha gara n'otu abalị ọtụtụ ụmụ agbọghọ ndị ọzọ so gaa ebe ahụ ma nwa bịa nke a na-ekwu okwu ya bịara hụ na ebe ahụ dum ndị nọ ya bụkwa ndị ọ dị ka ọ dị ya ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa bụkwa ndị emere na site n'izighi ihe mee ka ha marasị n'ezie na mmekọrịta nke nwoke na nwaanyị bụ nke a hapụrụ di na nwunye ma ha bịa ha na-achọ ụzọ ha ga-esi wee daba n'ụdị ahụ nke na-ekwesịghị ekwesị ma nwee ihe ha ga-asị na ọ bụ ihe nhiwe isi n'ihi ya n'abalị ahụ mgbe ha ji bịa bido epegharị onwe ha aka ime ọnụ akpatụ aka ebe a akpatụ aka ebe a ọ dịghị mgbe ha ji mata mgbe ha ji gafee okere nke ha kwesịrị ịga nke ahụ dubara ha n'ime ihe ha na-ekwesịghị ime ma mgbe ụfọdụ ha na-asị ka ha mee ka onye a mara na ha ji ya kpọrọ ihe na ọ dịghị onye ọzọ ha nwere ma ọ bụghị onye a mgbe o dubara ha n'ụdị ọnọdụ ahụ ga-ebịa hụ na ha agaruola ebe ha enwekwa ike ịlaghachi azụ banyekwa na ihe nke ha ekwesịghị ime ọtụtụ ndị na-asị gị na ahụ vuru ha ọ bụrụ dịrị n'ụzọ dị otu ahụ ọ bụkwa otu ahụ si na-akpọvusi ndị nke ọzọ a ndị na-evute nrịrịa nke obiri ọcha ndị na-evute nrịrịa nke na-anaghị ekwe ha nyụọ mamịrị ndị na evuta nrịrịa nke ọ bụ nwoke ọ bụla ha nso ma ọ bụ onye mechara lụọ ha n'ikpeazụ ga-abụ onye nọ na nramahụ ọtụtụ ụmụ agbọghọ na-esite n'ụzọ a wezụga ndụ ha ya ka anyị ji were ya na-eme isiokwu ndị a dị mkpa ka onye ọ bụla mara ihe o kwesịrị ime na n'okere nke ị kwesịrị imerụ ya bụ ihe na-asị gị ọ bụrụ na ahụ na-akpọbụsi gị kpachapụrụ onwe gị anya n'ihi na ọ dịghị ihe ị ga-ekwu nke mmadụ kwesịrị ige ntị nke ga-eme ka ihe nramahụ ma bụ ihe ihere nke ụdị ndụ a na-eweta dakwasị gị ezi enyi m na-ege ntị ka anyị kpachapụ anya n'ime ụwa anyị nọ n'ime ya mara na chineke onye kere anyị bi n'eluigwe ọ na-eme ka anyị mara na ime ụwa anyị nọ n'ime ya ihe ọjọọ jupụtara n'ime ya ma onye lekwasịrị chineke anya ọ ga-emere gị amara ọ ga-enyere anyị aka n'ihe ọ bụla nke anyị na-eme ka anyị kpachapụ anya ma ị bụ nwoke ma ị bụ nwaanyị gbalịa kpachapụ anya n'ihe ọ bụla nke ị na-eme ka ngọzi chineke onye bi n'eluigwe bụrụ nke anyị ka otito na nsọpụrụ bụrụ nke ya n'aha jizọs amen anyị ekelela onye okenye eze nlewemchi onye chineke gọziri n'ụbọchị taa ya wee nye anyị ndụmọdụ nke sitere n'ezinụlọ anyị na-asị ka chineke gbaa gị ume ka mara chineke dakwasa gị n'ezinụlọ gị imela eze nlewemchi onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwojughị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com gbalịa kọrọ na ekwentị na 070 63 7224 070 63 7224 onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ soro

suru ji chakana kana iteghete ọbịa ọzọ ịkpọrọ ikpe na n'igwe ịhụnata anyị ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma n'onwe ya amaara m na Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nụrụ taa ka anyị dere du mgbe nwanne anyị nwanyị. onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ ga-atụle ihe yiri ihe ndị a eleghị ihe chineke mere ka anyị mara eleghị ihe chineke kpọrọ ihe ndị a na ihe yiri ihe ndị a ebube kpughere anyị ihe ndị a ka anyị mara ihe ọ bụ chineke dị omimi mee ka anyị mara bụnarị ihe yiri ihe ndị a mee ka mmụọ nsọ gị meghepụ anya anyị abụọ meghepụ ntị anyị abụọ ka anyị tụgharịa uche n'ime okwu gị ka ọ na-apụta ugbu a anyị maara na ị ga-eme n'ihi na anyị arịọwo gị n'aha nwa gị bụ jizọs kraịst amen ihe yiri ihe ndị a anyị ga-ewere ihe ọgụgụ anyị na iri abụọ na otu ndị galeshia isi ise amaokwu nke iri na itoolu na iri abụọ na otu ihe ndị a na ihe yiri ihe ndị a ma ọlụ niile nke anụ arụ pụtara ihe nke dịka ndị a ịkwa iko adịghị ọcha agụ ịkwa iko ikpere arụsị ịgwọ nsị ịbụ iro esemokwu ekwuru ọnụma ịkpa iche iche nkewa na iro otu ịkpọ asị ịṅụbiga mmanya oke ite egwu na ihe yiri ihe ndị a dịka m buru ụzọ gwa unu n'oge gara aga na ndị na-eme ihe dị otu a agaghị eketa alaeze chineke gịnị bụ ihe yiri ihe ndị a anyị anụ na ihe akwụkwọ nsọ kpọchiri anyị na ọ bụ mmụọ ihe nke anụ arụ anyị mara ha niile ihe nke anụ arụ ọtụtụ ndị ime anyị anaghị eje ije ọbụnarị ndị na-ele anya ọbịa abụọ kraịst anyị na-eje ije na-amaghị ihe nke bụ ihe nke anụ arụ akwụkwọ nsọ na-emepe anya anyị abụọ taa ka anyị matakwa mgbe anyị na-eje ije na anụ arụ mgbe anyị na-eme ihe ndị a na anyị na-eje ije na arụ arụ mgbe anyị na-ekpere arụsị anyị na-eje ije na anụ arụ mgbe anyị na apụ iko anyị na-ege ije na anụ arụ a mgbe anyị na-anọ na-agwọ nsị na-ebu iro n'obi na-enwe esemokwu ekwere eju ebe niile ọnụ na enweghị ịkpa aka ikpe iche iche ọ ọbụnarị n'ime ụlọ nzukọ nkewa ebe niile a ndị a bụ dị ibi ndụ na anụ arụ ịkpa asị ịṅụbiga mmanya oke ọtụtụ n'ime anyị taa mmụọ nsọ adịkwaghị ha n'ime mgbe ọbụla ị hụrụ ha mmụọ nke na-achị ha bụ mmụọ mmụọ oke oke ịṅụ mmanya ọ gwụla ihe na-achị ọtụtụ n'ime anyị ite egwu na ihe yiri ihe ndị a nke m buru ụzọ gwa ndị na-eme ihe ndị agaghị eketa alaeze chineke ọsọ gị na-agba ọ bụ ọsọ ịgbacha ya ka ị nwee ike keta alaeze chineke nwanne m nwoke nwanne m nwaanyị akwụkwọ nsọ na-emepe anya anyị taa ka anyị mara ihe ndị anyị na-eme mgbu anyị na-eme anya ma na anyị na-adị ije anụ arụ mgbe anyị anaghị aga ije na amamihe dịka akwụkwọ ndị kọlọsi isi a na amaokwu nke ise kwuru ya ọ bụkwa ihe yiri ihe ndị a ịpụrụ ịbụ onye anaghị akpa ike naghị aṅụ mmanya ịpụrụ ikwu ịbụ onye na-anaghị ese okwu ịpụrụ ịbụ onye na-anaghị eti egwu ịpụrụ ịbụ onye na-anaghị eme ka mmadụ na ibe ya kpaa iche ịpụrụ ebụ onye na-anọghị na nkewa ma ọ bụ iru otu n'ụlọ nzukọ ee kama ị naghị aga ije na amamihe ọ bụ ihe yiri ihe ndị a mgbe anyị anaghị ebi ndụ na mmụọ nsọ ọ bụ ihe yiri ihe ndị a mgbe anyị na-enweghị ịhụnanya ọ bụdị ihe yiri ihe ndị a ee ị pụrụ ịbụ onye nọ n'ụlọ nzukọ chineke ee onye che na ị na-emeta ya kama ịhụnanya adịghị na nye nwanne gị nwoke ịhụnanya adịghị nye nwanne gị nwaanyị abịa n'ụlọ nzukọ ịkpọasị ajụọ njọ n'ụlọ nzukọ onye ya na ibe ya nọ n'otu ụlọ nzukọ na-akpụ isi n'ala nye chineke esemokwu eji ebe niile ọbụna di na nwunye nke nọ n'otu ụlọ na-agakwa akpụ isi ala nye chineke esemokwu eji ebe niile mgbe ahụ ị ga-eche na ị na-ebi ndụ otu na-atọ chineke ụtọ ọ sị akwụkwọ nsọ sị ka m chetara gị na ị na-ebi ndụ mgbe dị otu a na ọ bụkwa ihe yiri ihe ndị a mgbe anyị anaghị eje ije n'ihe anyị nọ n'ụwa anyị kwesịrị ịbụ ihe nye ụwa mgbe anyị anaghị adị ije n'ihe eziokwu ọ bụdị ihe yiri ihe ndị a mgbe anyị anaghị ebi ndụ dị ka okwu chineke si chọọ mgbe anyị na-anaghị agbaso nzọụkwụ jizọs ha niile bụdị ihe yiri ihe ndị a ị pụrụ isi ee na amara erutere gị aka na ị gaghị aṅụli mmanya amara erutela gị aka ị gaghị akwali iko amara erutela gị aka ị naghị okwu amara erutela gị aka ị naghị agwọ nsị kama n'ime ndụ gị niile ị naghị eso nzọmụkwụ jizọs ọ bụdị ihe yiri ihe ndị a onye na-eme ihe yiri ihe ndị a eziokwu ị gaghị eketa alaeze chineke dịka akwụkwọ nsọ mere ka anyị mara nwanne m nwoke nwanne m nwaanyị anyị ga-arịọ chineke ka onyere anyị aka ịgbanarị ọnụ niile nke anụ arụ rịọ chineke ka o nyere gị aka n'ihi na mmụọ anyị dị ike kama anụ arụ anyị adịghị ike ka arịọ chineke ka onyere anyị aka ịgbanarị ọrụ niile nke anụ arụ ndị a na ihe ndị yiri ya ọ bụrụ na ị gụọ akwụkwọ ndị roma isi iri atọ na amaokwu nke iri na atọ ebe ahụ na-asị otu a ka anyị na-ejegharị dịka o kwesịrị anyị dịka n'ehihie ọ bụghị n'ite egwu ma ọ bụ na ịṅụbiga mmanya oke ọ bụghị na ịkwa iko na agụụ nke ịkwa iko ọ bụghị na esemokwu ma ọ bụkwa na ekworo kama ka anyị yikwasị onwe anyị jizọs kraịst unu ebukwala ụzọ na-echere arụ unu n'ime ihe ọjọọ na-agụ ya nke a pụtara na arụ anyị dịka mmadụ adịghị ike n'ime ihe ọjọọ na-agụ arụ anyị mgbe ọbụla ihe anyị ga-eji meri ya bụ yikwasị onwe anyị jizọs kraịst mgbe anyị yikwasịrị onwe anyị jizọs kraịst ọ ga-enye anyị amara imeri agụụ nke ime ihe ọjọọ niile n'ụzọ ọbụla o si na-abịa na otu ọbụla o si na-agụ anyị n'aka onye ọbụla ọ na-esi abịa anyị yiri jizọs dịka uwe anyị ga-ahụ na anyị ga-ebi ndụ anyị agaghị ebi ndụ na anụ arụ ịgba ọsọ okwukwe a adịrị anyị mfe ịgba ọsọ okwukwe a adịrị anyị ụtọ anyị enwe ọṅụ ịza ndị nke kraịst n'ezie mgbe anyị na-eme nke a amana chineke ga-abara anyị ụba n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịa emebiwo onwe mmehie nke dị n'ime ndụ gị gị na-eche n'ime onwe gị na mmehie a bụ ihe na-enweghị ike ịhafụ ka m gwa gị onye ọma na-ege ntị mmehie sitere n'aka ekwe bịa onye kwere na Chineke agaghị ezu ori onye kwere na Chineke agaghị akwa iko onye kwere na Chineke agaghị atụ asị ihere ga-adị n'ime ndụ onye kwere na Chineke ma mmehie na-abịa chekwuta na mmehie nọ ruo onwe ya ihe ọjọọ niile dị n'ime ụwa gị nwa Chineke etila aka ma anya ma ahụ gị n'ime ya ka anyị nwee ike ito Chineke ka anyị nwee ike ife Chineke ofufe nduru ya mee ya taa mara ma ngọzi nke Chineke ma ọ ga-adakwasa gị ma na ezinụlọ gị mee ihe ọma wepụ aka na ịtụ asị wepụ aka na ịkwa iko wepụ aka n'ihe ọjọọ ọbụla nke ị na-eme ị na-ezu ori wepụ aka n'ime ya ị na-akpọkọta nwanne na nwanne gị tụkata isi ha na-abụ na-eso chọọ chọọ chọọ ma ọ gbasara gị ma ọ gbasara gị wepụ aka n'ihe na-ịma gị akwụkwọ nsọ sịrị ka mụ na gị nwee izu ka agwọ ka anyị wee dịrị nwayọọ dịka nnụnụ na-efe efe enyi ọma m na-ege ntị ekpere anyị ga-ekpe n'ụbọchị taa bụ ka Chineke nye anyị mmụọ nke nhọrọ mmụọ nke nhọrọ ihe ọma n'ime Kraịst ka anyị nwee ịhụnanya ka anyị nwee ogologo ntachi obi ka anyị nwee ma mkpụrụ nke mmụọ nsọ bụ ịhụnanya ọṅụ udo ogologo ntachi obi obiọma ịdị mma ikwesị ntụkwasị obi ịgụrụ akwụkwọ nsọ a ọ si ịdị nwayọọ imerụ ihe n'oke ọ dịghị iwu na-emegide ihe niile dị otu a onye ọma na-ege ntị mee ihe ga-enye Chineke obiọma ịhụnanya udo ọṅụ ihe ndị a na-enye Chineke obiọma n'ime ezinụlọ anyị mee ya ka Chineke dozie okwu ya n'ime ndụ gị anyị ekelela onye mgbasa ozi Queen Grace Okechukwu onye nyere anyị ozi ọma nke taa anyị na-asị ka ịhụnanya Chineke udo Chineke ogologo ntachi obi ya ka ọ chịa n'ime ndụ gị yara n'ime ezinụlọ gị amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a arigiria at com at

chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbegwo